unu ndị be anyị taa bụ matchmaker ee o nwere nwe ada na-ama polipoli ife ya ị ga ya ihe afụ edemede ode ya na nọmba ya kpọtụrụ ya mee ngwa ngwa ee ezi nwanyị dị ọnụ ahịa ya karịrị ihe ubi ezi nwanyị dị ee chineke anyị ekene gị anyị efeli gị aka n'isi nwanne anyị anyị abụ kpebe ekpere ọ bụrụ nwanne gị nwoke na-achọ nwaanyị kpọọ onye ebe a ịma ihe anyị na-eme ọ bụ ihe Chukwu kwuru n'akwụkwọ nsọ si nwoke ga-arapụ ezinụlọ ya gakwuru nwunye ya na ya na-abụ abụrụ gịnị otu fama mbụzikwa abụọ mana otu ọ bụ ihe Chukwu kwuru n'akwụkwọ nsọ kedu ebe o kwulie o kwulie na Jenesis 2:24 unufu na anyị na-akwado ihe chukwu kwuru ndị be anyị bụ chukwu makwala ihe o bụ anyị na-epromotu ihe okwu gaa n'iru n'ezi na ka unufu ibe anyị daalụ na unu n'anya unu ga-afụ edemede nwanne anyị nwanyị adele unu fulia i live in london from imo state 31 years old lady i am looking for good man. to settle down. If you are interested, please contact me. Very simple. Simple and smart. Unu biko na ịma na ị na-achọ nwaanyị ịma ị na-achọ ijos kpọba osi ọ chọkali bi na London ma ọ na Europe Europe countries ma ọ bụ na London ma UK entirely bikonu iwu unu adị n'ọkụ unu gbaa mbọ meeni ngwa ngwa maka eme ngwa ngwa emeghala ọdachi ọkwa unu na a na-agba ista ista ka a na-agba unu nwekwa ike iji egbaba ista o maka na a na-abụkwa afọ ozugbo anụba ozugbo a na-akwa egbu oge onye gburu oge ha igbukwu oge a sị na delay is dangerous meeni ngwa ndị be anyị ndewonu daahịa ndị be anyị ọkwụ na-afụ gị ihe ode gụọ ọfụma mapialinu nọmba ahụ bido kpọbịa onye ọbụla dị interested ọkwa onye dị interested dị njikere ijekwene jos ka ije trai ya ị ga-adị njikere tupu kpọba ọkwa unu na-aghọta ihe nna agwanwe ị ga-adị ezigbote njikere tupu ị gaba maka na ị ya anụkwu ya nkịta nke echi anyị a na-akwa egwu egwu anyị chọọ serious minded individuals kpebe na ekpele gọbalin na kpọọ nwanne gị nwoke kpọọ nwanne gị nwaanyị si ya na o nwee ihe na-aga ebe a taa gị afa taa gị afa maka na gịnị ka anyị niile solu na-akwado ihe Chukwu ịbụ nne ịbụ nna ịbụ nwanne ma elu nwanne gị nwoke ọgụ kịta ka eji ga ama ma ịfụ nwanne gị nwoke n'anya maka a na-agakwa ife ihe dị mma gosi nwanne gị ịfụkwala ya n'anya kpọọ ya ebe a ihe na-agbafu meri ya ndị be anyị onye ka ọ na-aga onye ọbụla jisi ike wee win ti ya o win te loto wow ezi nwanyị dị ọnụ ahịa ya karịrị ubi ezi nwanyị dị ya bụ ka anyị dịkwa na sirius maka gịnị ihe anyị na-eme dị oke mkpa chukwu si si gaa mụọ ụmụ baa ụba ọ bụrụ na di na nwaanyị ka esi amụ ọ bụ na nyanwa unu afụghị ndị be anyị biko unu ejikwa na ihe a bụ egwu na siriọs maka ya ndị ndewonu